ndị efesọs isi nke ise ya mere bụrụnụ ndị na-eṅomi chineke dịka ụmụ ahụrụ n'anya na-ejegharịkwanụ n'ịhụnanya dịka kraịst anyị hụkwara unu n'anya rarakwa onwe ya nye n'iyi anyị dịka ihe echere n'iru chineke na àjà a chụrụ nye ya ka ọ bụrụ isisi nke ihe isi ụtọ ma ịkwa iko na adịghị ọcha niile ma ọ bụ anya ukwu ka a ghara ịkpọ ọbụna aha ya n'etiti unu dịka ọ kwesịrị ndị nsọ ma ọ bụ ihere ma ọ bụ ikwu okwu nzuzu ma ọ bụ okwu na-abaghị n'ihe nke na-ekwesịghị ma kama nke ahụ ikele ekele n'ihi na nke a ka unu matara nke ọma na ọ dịghị onye ọbụla nke bụ onye na-akwa iko ma ọ bụ onye na-adịghị ọcha ma ọ bụ onye anya ukwu nke isi ya bụ onye na-ekpere arụsị kwere ihe nketa na eze nke kraịst na chineke unu ekwela ka onye ọbụla were okwu efurafue unu n'ihi na ọ bụ n'ihi ihe ndị a ka iwe chineke na-abịakwasị ụmụ nke ekwenyeghị ekwenye ya mere unu esilo ha kekọọ ihe n'ihi na unu bụrụ ọchịchịrị n'oge gara aga ma unu bụ ihe ugbu a n'ime onyenwe anyị na dị dịka ụmụ nke ihe n'ihi na mkpụrụ nke ihe ahụ dị n'ịdị mma na ezi omume na eziokwu niile na-awapụta ihe dị onye nwe ezi mma unu esola ọlụ nke ọchịchịrị nke na-amịghị mkpụrụ na-ewekọ ihe ma kama nke ahụ na-atụkwanụ ha mmehie n'anya n'ihi na ọ bụ ihere ọbụla ikwu okwu banyere ihe niile ha na-eme na nzuzo ma ihe na-eme ka ihe niile pụta ìhè mgbe a na-atụ ha mmehie ha n'anya n'ihi na ihe ọ bụla a na-eme ka ọ pụta ìhè bụ ihe n'ihi nke a ọ sị teta gee na arara ụra sikwa na ndị nwụrụ anwụ bilie kraịst ahụ ga-amụkwasịkwa gị ya mere lezienụ anya nke ọma otu unu na-ejegharị ọ dịghị ka ndị na-amaghị ihe kama dịka ndị maara ihe na-azụchapụrụ onwe unu oge a niile n'ihi na ụbọchị ndị a jọrọ njọ n'ihi nke unu aghọla ndị na-enweghị uche kama ghọtanụ ihe bụ ihe onye nwe anyị na-achọ unu aṅụbigakwala mmanya oke nke ndụ ịla n'iyi dị n'ime ya kama jupụtanụ na mmụọ nsọ na-ewere abụ ọma na ukwe na abụ nke mmụọ nsọ kwalite onwe unu okwu na-ewere obi unu bụ abụ kpọkwa ụbọ nye onye nwe anyị na-ekelekwa Chineke bụ nna ekele mgbe niile n'ihi ihe niile n'aha onyenwe anyị Jizọs Kraịst na-edorịta onwe unu n'okpuru ibe unu n'ime egwu Kraịst ndị bụ nwunye na-edo n'onwe unu n'okpuru di nke aka unu dịka n'okpuru onyenwe anyị n'ihi na di bụ isi nke nwunye dịka Kraịst anyị bụkwa isi nzukọ ya ebe ya onwe ya bụ onye nzọpụta nke arụ ma dịka a na-edo nzukọ ahụ n'okpuru kraịst anyị otu a ka ndị bụ nwunye dokwa onwe ha n'okpuru di ha n'ihe niile ọbụla ndị bụ di hụrụ nwunye unu n'anya dịka kraịst anyị hụkwara nzukọ ya n'anya rarakwa uwe ya nye n'ihi ya ka o wee doo ya nsọ mgbe o mesịrị ka ọ dị ọcha site n'ọsịsa mmiri n'okwu Chineke ka ya onwe ya wee chee nzukọ ahụ n'iru onwe ya dịka ihe dị ebube na-enweghị ntụpọ ma ọ bụ iru ndọlị ma ọ bụ ihe ọbụla n'ihe dị otu a kama ka ọ wee dị nsọ bụrụkwa ihe a na-apụghị ịta ụta otu a ndị bụ di jikwa ụgwọ ịhụ nwunye nke aka ha n'anya dịka ha hụrụ arụ nke onwe ha n'anya onye na-ahụ nwunye nke aka ya n'anya na-ahụ onwe ya n'anya n'ihi na ọ dịghị onye ọbụla kpọrọ arụ onwe ya asị mgbe ọbụla kama ọ na-azụ ya na-elezikwa ya anya nke ọma dịka kraịst na-emekwa nzukọ ya n'ihi na anyị bụ ihe dị n'arụ ya n'ihi nke a ka nwoke ga-arapụ nna ya na nne ya rapara na arụ nwunye ya ha abụọ e wee wee otu anụ ahụ ihe omimi a dị ukwuu ma mụ onwe na-ekwu okwu banyere kraịst banyekwara nzukọ ya otu ọ dị unu onwe unu n'otu n'otu hụkwa nwunye unu n'anya onye ọbụla ya hụ nwunye nke aka ya n'anya dị ka ọ na-ahụ onwe ya n'anya ka nwunye lezikwa anya ka ọ na-atụ egwu dị ya